ndị Igbo eji anyị eme karikashọ eji anyị atachi wingom eji anyị achị ọchị nwa obere ofe nwa ebido cheba ọ bụrụ ime me anyị Christianity is a religion for the weak ndị enwe enwe bụ Christians yes ndị na-achị anyị oisinala. pay attention a pattern. look around globally ndị a na-asọ asọ na-akpọ isi n'ala ihe ịma nwee ka ụka esi ụka ịka karịa onye ọbụla yet you remain a subject anyị bụ ndị enwe enwe mkpọtụ ka anyị na-eme we not a shake ground onweghị onye na-atụ anyị ụjọ jee middle east side ahụ e nwere meka jee side ahụ ka ịfụ ndị ọcha na-atụ ndị ahụ ụjọ ị bịakwa na be anyị ha nwa na-eyi onye ọbụla ụjọ karịa ndị na-akpọ isi n'ala nwa obodo mana ala bekee mana ala ndị ojii even na akwụkwọ nsọ ide ya ị ga-afụ wikines dị n'ime akwụkwọ nsọ ama gị aka ekpe akwụkwọ nsọ si gịnị tụgharịa aka n'isi maa gị onye a na-afụ ụra left and right okutere ume nke ka akwụkwọ nsọ kwuru tụkwasị obi gị na chukwu chukwu ga-agbatara gị ọsọ enyemaka ọntili chukwu agbatara gị ọsọ enyemaka nwanne egbuole gị nwanne e-, ebeele gị isi ewerela ụlọ agwụ marie ntị I know you laughing right now maka sọsọ ihe na-atọ ọchị ka ị nwedebere appetite for and I read you like book so ihe ọbụla m na-ekwu dị serious achọọ m we dumb it down ka were kweta gị ka ị were kwele ịlere ere na mmadụ amadi m ihe m jiri buru ya n'obi because enyego m onwe ọnọdụ enyego m onwe ọnọdụ afọ jos kụọkwa like ndị igbo ndị ọzọ bụ ibi kpọọ kpọọ okome ejeele m ala bekee nnụ na-anwụ anwụ na anwụsịa ifiomi that's the typical igbo behavior amadịadị m ihe m ji eti ige ọnụ m anyị n'idiri ime enyi nwere ngwa agha anyị n'idiri oyi ndị achọghị m oyi ndị ọcha achọrọ m iji obodo toro aka obodo toro aka ga-eri ego ego ọbụla ịtụrụ ga-aga towọd ime enyi siri ike ga-agbatara anyị ọsọ enyemaka a na-achị anyị ọchị ndị a napụrụ ha oke ha broad daylight onwe ihe a na-eme nothing nothing is burned down a na-achị anyị ọchị don't you see a pattern nke na-achị mbe onye na-akpụ isi n'ala nke na-achịwe onye na-akpụ isi n'ala nke jeje ịbata onye na-akpụ isi n'ala agwara m gị sị gị Christianity is religion for the weak look around na who dey give white the most headache ala akụba anyị need reconvert anyị akaala ụka long enough ụka enwe ebe o jiri anyị ụka makes us weak ụka makes us submissive onye nsọpụta na-abịa a ga-agbatara gị ọsọ enyemaka oge gị na-abịa ị na-aka na-eje onweghị onye na-abịa tụọra m ụtụ ka m were m jee obodo m chọrọ ije jeje mara na onye isi ha ọ ga-enye agha ngwa agha